AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa mụ na ya na-atụgharị uche nwanne m nwoke nwanne m nwaanyị ana m ekele gị n'ụbọchị taa na obi ụtọ ka m na-asị gị ị bịala na ohere ọma nke a nke anyị nwere iji leba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke a bụ ohere nke m chọrọ iji rara gị na ezinụlọ gị nyefee n'aka nsọ nke Chineke n'ihi na ọtụtụ ihe na-eme ụwa nke na-apụghị ido mụ na gị anya m na-asị n'ụbọchị taa na m nke sitere n'onye ọzọ agaghị enwe nhụkụ n'ebe gị onwe gị nọ ma ọ bụ n'ebe gị na ezinụlọ gị nọ ọ bụrụ ebe a mụrụ m apụrụ ịsị na ị gaghị abụ onye ga-alara ulu nke ihu onye ọzọ metara ọ bụ gịnị kpatara isiokwu a n'ụbọchị taa na iri afọ atọ na atọ gara aga ọ dị otu nwa okorobịa nke nwetara onwe ya n'ọnọdụ nke ịrụ ọrụ nke na-anaghị ewere ohere ya niile ọ bụrụ ndị bekee ọnọdụ ọrụ dị otu a ka a na-akpọ part-time. ma mgbe nwa okorobịa ji na-arụ ọrụ a ọ dịghị anya ya bịa nwee mkpebi si na ọ ga-ahapụ ọrụ a ma gụtukwuo akwụkwọ wulikwuo onwe ya elu ka o wee nwee ike chọta ihe nke ga-enyere ya aka ma ọ bụ ihe nke obi ya chọrọ mgbe o ji baa ụlọ akwụkwọ ndị ya na ha bi n'otu ọnụ ụlọ bụ ndị bụ ụzọ chọpụtasị na a na-enwe mgbanwe na akparamagwa nwa okorobịa n'ihi na nwa okorobịa bụ onye mere ka ha matasị na ọ dị ihe ndị nke a na-ekpughere ya na site n'ihe ndị ahụ a na-ekpughere ya na ya hụ na na ọ gaghị adị anya na ụwa nke a ga-abịaru na njedebe ma mgbe otu afọ gasịrị n'ọnwa mbụ nke afọ ahụ lee nwa okorobịa bụ onye biliri laa ebe a mụrụ ya mgbe o ji ruo n'ụlọ ha nwa okorobịa mabara aka n'akpa ya wepụta egbe nke o tinyere n'ime akpa ya gbara nne na nna ya pịam a nọ na-ekwu nke ahụ ya gbara nwanne ya nwoke dị afọ iri na isii pịam ya kpọọ ụmụnne ya nwaanyị abụọ ndị tọrọ ya si ha bịa na o nwere ihe dị mkpa a chọrọ ileba anya n'ezinụlọ ha otu n'ime ha bụ nke lụrụ di ka ọ na-abịa kpọrọ di ya mgbe ha ji ruta ya gbara ụmụnne ya abụọ a pịam gbagbuo ọgọ ya nwoke gị onye mụ na ya na-atụgharị uche ndị uwe ojii bịara jide nwokorobịa tụnye ya n'ụlọ nga n'ihi na a hụrụ na ọ dị ihe na-emetụ ya n'isi ma ngwa ngwa mgbe afọ iri na abụọ gasịrị e mere ka nwaokorobịa bụrụ onye si n'ụlọ nga kpọpụta ya bụrụ onye nwere onwe ya ngwa ngwa o gbusiri ndị a niile a ga-asị na ọ dịghị ihe ndị a mere nke a bụrụ ọnọdụ nke ụfọdụ n'ime anyị na-enweta onwe anyị n'ime ụwa nke a ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ jenesis isi isii malite na okwu nke mbụ gụruo ya na okwu nke asaa ị ga-achọpụta n'ebe ahụ na Chineke bụ onye lechara mmadụ nke okerekesị n'ezie mmụọ m agaghị ebigide n'ime mmadụ n'ihi na echiche niile nke obi ya bụ nke bụ ihe ọjọọ akwụkwọ nsọ mere ka mmatasị na mgbe ahụ na ụmụ nke Chineke bụ ndị na-agba dị mkpa ndị na-eto dị ka otu chineke si kpụọ mmadụ na mbụ bụ ndị bịara nwee mmasị ebe ụmụ mmadụ nọ ha wee bido na-alụ ụmụ nke mmadụ n'ụzọ dị otu a mmadụ bụrụ onye mejupụtara n'anụ arụ onye na-apụghị ijide onwe ya aka mmadụ bụrụ onye na-anaghị eme ihe n'ụzọ nke Chineke ọ bụ naanị echiche nke mmadụ anyị bụrụ ndị emejupụtara n'anụ arụ ile anya na gburugburu anyị ị ga-ahụ ọnọdụ ụfọdụ n'ime anyị na-edo onwe anyị n'ihi ihe ndị dị otu a ma ụmụ okorobịa ma ụmụ agbọghọbịa chineke wee gbubie ọnụ ọgụgụ nke afọ nke mmadụ kwesịrị ibi n'ụwa gbudata ọnụọgụgụ nke afọ nke mmadụ o wee bụrụ otu narị na iri abụọ ka mmadụ ga-ebi n'ụwa amakwanụ m ma ile anya gburugburu gị mmadụ ole bụ ndị na-ebiru narị na iri afọ abụọ n'ịkpọlite isiokwu nke anyị malitere n'ụbọchị taa ka nwa okorobịa ndị agbụ ọbara ya mechie ezinụlọ ya gị onye mụ na ya na-atụgharị uche akpọpụta nwokorobịa n'ụlọ nga m na-asị gị n'ụbọchị taa gị onye nke tụkwasịrị Chineke obi n'ezie ihe ịmaghị agaghị ama gị asị m na ihe ịmaghị agaghị ama gị ụdị ọdachi a agaghị erute n'ezinụlọ gị ihe m ji mee isi akụkọ a aghọm sitere na onye ọzọ ị ga-achọpụta na ọ dị ụfọdụ ndị na-enwe nrịrịa nke ka nke ọ bụrụ nrịrịa nke a pụrụ ịwa mmadụ afọ aghọm pụrụ ịghọ site n'aka ndị ọkachamara nke ahụike mgbe e mechara ihe ahụ eji na-achọ ka a napụta mkpụrụ obi onye ahụ ebute nramahụ nke karịrị nke o ji ebe ahụ ị pụrụ ịchọpụta na aghọm ọbụla nke ghọrọ onye ọbụla nke na-elekọta obodo ọbụla ndị na-alara ulu ya bụ ndị a na-achị achị nwoke pụrụ ime ihe na-etinye ezinụlọ ya na gbalụ gbalụ nwaanyị pụrụ ịkpọlite ihe nke ga-eme ka ndụ nke ụmụ ya gbaa mkpụmkpụ gị onye mụ na ya na-atụgharị uche ọbụna ndị ụkọchukwu pụrụ ịkpa agwa nke ha ga-akpa ụlọ ahụ ebe a kpọrọ ebe dị nsọ ekwesịrị ilekọta ụmụ nke chineke nye ha nri nke ndụ aghọ mkpọmkpọ ebe ebe na-eri isi ọtụtụ mmadụ ọ bụ ya kpatara site n'ike nke chineke n'ezie gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche ana m ewere gị n'ezinụlọ gị na-enyefe n'aka nsọ nke Chineke n'oge dị ugbu a ị gaghị alata olu nke ihe onye ọzọ metara Chineke agaghị ekwe ka m sitere n'aka onye ọzọ ghọọ nramahụ nye gị Chineke agaghị ekwe ka ị bụrụ onye ga-enweta oke ọhịa site n'aka ndị ọzọ Chineke agaghị ekwe ka ị kpọbie ụkwụ site na nramahụ nke onye ọzọ Chineke agaghị ekwe ka ị tụfuo ndụ gị site n'ihe onye ọzọ metara n'ihi na anyị tụkwasịrị Chineke obi amara nke Chineke ga-anọnyere gị ọ ga-edu gị ọ ga-echebe gị n'ezinụlọ gị onye nwe m ga-enye gị nchekwa nke zuru oke nwa m na-ege ntị kwere na chineke ga-echebe anyị kwere na ihe ọ bụla mmadụ na-emela n'ime ụwa nke anyị nọ n'ime ya ọ ga-emetụ anyị site na anyị kwere n'ime chineke n'ime nkụ chineke ka anyị dabere ọ ga-adịrị anyị niile na mma n'aha jizọs ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke ezinụlọ nke ụbọchị taa anyị na-asị ka ịhụnanya chineke na amara chineke nọnyere gị ka chineke dobe gị ka chineke chebe gị ma na ezinụlọ gị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke ị chọrọ ka anyị leba anya maọbụ na ị chọrọ ịmụ akwụkwọ nsọ gị na-achọ onye gị na ya ga-atụle ma mụọ ihe ọma nke chineke dịnyere n'ime akwụkwọ nsọ ya rutena anyị nso na adreesị ndị a awr awr.org tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo email adreesị anyị na ndị chọrọ idetara anyị akwụkwọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com kọrọ na anyị n'ekwentị na nọmba nke 070 63 637224 oge a ka anyị deredu mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi Chimezie si aza ya ụmụaka ya township kwaya na-abụ ọma nkunu nyere anyị taa anyị na-asị ka udo chineke nọnyere mmadụ niile tutu jehova kpụọ anyị n'afọ onye nwe anyị ọrụ nke anyị ga-arụ n'ime ụwa nka ka anyị bụrụ onye amụma nye mmadụ dum geenụ ntị mgbe onye mgbasa ozi chimezie azaya ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ibe m na-ege ntị ebe ọbụla ị nọ ana m ekele gị n'aha onyenwe anyị jizọs kraịst na-eji obi ụtọ anabata gị n'oge ekpere nke a pụrụ iche na-asị ị bịala ka amara ka onyenwe anyị bara gị ụba n'ozuzu oke na aha jizọs onyenwe anyị amen ana m achọ ka anyị tụgharịa uche n'okwu onyenwe anyị site n'okwu isi ya sị ihe niile banyere anyị na-emetụ chineke n'obi ihe niile banyere anyị na-emetụ chineke n'obi ihe odide a sitere n'akwụkwọ peter nke mbụ isi ise amaokwu nke asaa tupu anyị agaala ihu ka anyị chọọ iru chineke n'ekpere nna anyị nke bi n'eluigwe kedu aha gị nsọ ka alaeze gị bịa ekele dịrị gị ebe ọ dị ukwuu were okwu udo ndị gị nsọ n'oge awa n'ihi na okwu niile bụ eziokwu n'aha Jizọs Kraịst onye nwe anyị amen dịka m mere ka ọ pụta ìhè ka anyị gaa n'ebe ahụ ewere ihe ọgụ ka akwụkwọ nsọ na akwụkwọ Pita nke mbụ isi ise amaokwu nke asaa Pita nke mbụ isi ise amaokwu nke asaa ọ bụrụ na ị nọ ebe ahụ amalitela m ego site n'ebe a na-atụkwasị ya nchegbu niile unu na-echegbu onwe unu n'ihi na ihe niile banyere unu na-emetụ ya n'obi amen na-atụkwasị ya nchegbu niile anyị na-echegbu onwe anyị n'ihi na ihe niile banyere anyị banyere gị banyere gị onye na-ege ntị na-emetụ chineke anyị n'obi ile anyị ọtụtụ nchegbu dị n'oge a nchekasị ahụ n'ụzọ niile dị iche iche ọtụtụ nchegbu dị ma chineke anyị kwere anyị nkwasị na ihe niile banyere anyị na-emetụ ya n'obi n'ihi nke a ka anyị hapụ ụfọ ndị ọtụtụ n'ime nchegbu ndị a ka anyị hapụ ọtụtụ n'ime nchegbu ndị a otu nwanne nwaanyị bụ onye nwere aramahụ nke ọrịa si na aramahụ ọrịa ajụ ya n'obodo ya ya ga-ebi n'etiti ọhịa ya na di ya onye na ejigharị aṅụ mmanya akpa ọtụtụ agwa ọjọọ niile abaghị uru ruo mgbe nwanne nwaanyị ahụ m dịrị ime mụọ nwa ndị ọjọọ abịakuru nwa ya site na ntụkwasị obi elebe chineke nọ o tikuru chineke nye nwaanyị agbata ọsọ enweghị ike napụta nwa ahụ n'etiti ọhịa ebe ndị ọjọọ ahụ na-ejirila ahịhịa segide nwa ha mụrụ ọhụụ agwọ ataghị ya ihe ọgbụgba agbaghị ya n'ogologo abalị n'ihi na ọnọdụ a metụrụ chineke n'obi onye nwaanyị eje napụta nwatakịrị ahụ na-egbughị oge otu a ka ọ ga-eji napụta anyị na aramahụ niile ndị anyị na-ezute n'oge awa ana m achọ ka ige ntị nụrụ nkwa chineke kwere anyị n'akwụkwọ azaghị isi iri anọ na atọ malite na amaokwu kemgbe ya azaghị isi iri anọ na atọ malite na amaokwu kemgbe ya ebe ahụ na-asị ma ugbu a otu a ka jehova nsịrị bụ onye kewuro gị jekọb nke kpughokwara gị izrel. n'ebe ahụ ị hụrụ Jekọb tinye aha gị n'ebe ahụ onye kewuro gị gị tinye aha ebe ahụ onye kpuokwara gị gị tinye aha n'ebe ahụ ya gaa n'ihe ya sị atụla egwu n'ihi na akpọwokwam m gị n'aha gị nke m ka ị bụ nkwa chineke akpọwo gị n'aha gị aha gị dị n'akwụkwọ chineke aha gị dị n'akwụkwọ chineke ebe ọ bụ na aha gị dị n'akwụkwọ chineke aramahụhụ dịkwa n'akwụkwọ chineke mgbe ị na-agabiga n'ime mmiri ha agaghị elomi gị mgbe ị na-agabiga n'osimiri ha agaghị erikpu gị mgbe ị na-eje ije n'ọkụ ọkụ agaghị arụ gị ire ọkụ agaghị erekwa gị haleluya ndị a bụ nkwa chineke kwere anyị lagbanyeghị ọnọdụ ọbụla anyị hụrụ onwe anyị dịka ọ nafụtara nwanne m ahụ dịka ọ nafụtara nwa amụrụ ọhụụ dịka ha nafụtara ọtụtụ mmadụ n'ụzọ dị iche iche ọ sị laa aha gị dị n'akwụkwọ ya na ya amarala onye ebo lee ya amara ihe ị na-agabiga lee ya amara aramahụ niile agazikole nọ n'ime mmiri n'oge a na ya agaghị ekwe ka mmiri dị oyi agazikole nọ n'ime oke ọkụ n'oge a na ya agaghị ekwe ka ọkụ ripịa gị ndị a bụ nkwa chineke naanị ma anyị tụkwasị ya nchegbu ndị ya niile na ya onwe ya ga-eme ka ọ dịrị anyị mfe ka bụ ozi anyị nwere n'oge a ana m arịọ chineke ka o gburozi ndị a kasị obi ana m arịọ chineke ka o gburozi ndị a leta gị ana m arụ chineke ka okwu ga- ntụkwasị obi esi ike ebe nọ otu izi ndị a m ga-egbere ọnọdụ n'ime isi otu a lọpụta nzọpụta n'aha jizọs kraịst onye nwanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio enyi ọma m na-ege ntị ka anyị mepee akwụkwọ jeremaya isi mbụ amaokwu nke ise Ọsọ otu a tutu akpụọ m gị n'afọ amara m gị ọ bụkwa tutu isi na akpa nwa pụta ka m doro gị nsọ ewerewo m gị nye ka ị bụrụ onye amụma dịrị mba niile chineke na-agwa anyị na ya amawo anyị tutu akpụ anyị n'ime afọ nne anyị o nweghị nsogbu anyị na-agabiga n'ime ụwa chineke na-amaghị banyere ya ma na-asị gị onye na-ege ntị ihe ọbụla bụla ekwensu na ndị otu ya na-eme n'ụmụ ụwa agaghị abịa anyị nso n'aha jizọs amen anyị ekelela onye mgbasa ozi chimezie si aza ya anyị na-asị ka udo chineke na ịhụnanya chineke bara gị ụba imela ọma nke taa na-echekwutewara anyị na chineke ma ihe niile gbasara anyị na ọ ga-echebe anyị n'ime ụwa nke anyị nọ n'ime ya amen n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na anyị n'ekwentị na nọmba nka 07063637224 070 63637224 email adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail dọtcọm maọbụ awrnigeria at yahoo dọtcọm awrnigeria at chekụtakwana nwere ike ige oziọma nke na-apụta n'olu ụmụọma nke chineke na awr.org gị tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo